isiokwu a na-amụ amụ nke iri anọ na abụọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Disemba 11 ruo 17 ị na-eji obi gị niile erube isi amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a amamihe nke si n'eluigwe na-eji obi ya niile erube isi James isi atọ amaokwu iri na asaa abụ nke otu narị na otu anyị na-arụkọ ọrụ ma dịrị n'otu ihe isiokwu a na-ekwu ebe anyị na-ezughị oke ọ na-esiri anyị ike irube isi mgbe ụfọdụ ma mgbe onye na-enye anyị ntụziaka nwere ikike ime otu ahụ n'isiokwu a anyị ga-eleba anya n'uru ọ ga-abara anyị ma anyị na-erubere ndị mụrụ anyị ndị ọchịchị nakwa ndị na-eduzi anyị n'ọgbakọ isi paragrafụ nke mbụ ajụjụ olee ihe mere o nwere ike iji na-esiri anyị ike irube isi enwere mgbe ọ na-esiri gị ike irube isi enwere mgbe o siri eze David ike ọ bụ ya mere o ji rịọ Chineke sị mee ka irubere gị isi na agụmagụ abụ ọma nke iri ise na otu amaokwu iri na abụọ David hụrụ Jehova n'anya ma mgbe ụfọdụ o siri ya ike irube isi otu ahụ ka ọ dịkwa anyị nwa n'ihi gịnị nke mbụ bụ na mmehie anyị bupụta ụwa na-eme ka anyị na-achọkarị ịnụpụ isi nke abụọ bụ na ekwensu na-agbalị mgbe niile ka anyị na-enupụ isi otu ahụ ya ma mere nke atọ ndị gbara anyị gburugburu n'ụwa bụ ndị na-enupụ isi ya bụ ndị nwere ụdị echiche nke na-akpa ike ugbu a n'ime ndị nnupụ isi ndị efesọs isi abụọ ma okwu abụọ ihe anyị kwesịrị na-alụso ọgụ abụghị naanị mmehie anyị bụpụta ụwa anyị kwesịkwara ịgbalịsi ike ka anyị ghara ị na-enupụ isi bụ ihe setan n'ụwa ya chọrọ ka anyị na-eme anyị kwesịrị ịgbasi mbọ ike ka anyị na-erubere Jehova na ndị o nyere ikike isi paragrafụ nke abụọ ajụjụ gịnị ka mmadụ iji obi ya niile erube isi pụtara James isi atọ amaokwu iri na asaa sịrị ma amamihe nke si n'eluigwe na-ebu ụzọ eme ka obi mmadụ dị ọcha ọ na-emekwa ka onye ahụ na-eme udo na-ele ihe anya otu kwesịrị ekwesị na-eji obi ya niile erube isi na-emetere ndị ọzọ ebere na-eme ihe dị mma ghara ị na-ele mmadụ anya n'ihu gharakwa ịdị ihu abụọ jemes si n'ike mmụọ nsọ kwuo na ndị ma ihe na-eji obi ha niile erube isi chegodo ihe nke ahụ pụtara o kwesịrị na-agụ anyị agụ irubere ndị Jehova nyere ikike isi n'eziokwu Jehova anaghị atụ anya ka irubere mmadụ isi ma onye ahụ gwa anyị ka ịnụpụrụ iwu Chineke isi paragrafụ nke atọ ajụjụ olee ihe mere Jehova ji achọ ka anyị na-erubere ndị o nyere ikike isi o nwere ike ịdịrị anyị mfe irubere Jehova isi karịa mmadụ a sị ka e kwuwe ihe ọ bụla Jehova gwara anyị mee na-abụ ihe ziri ezi mana ọ bụghị otu ahụ ka ọ dị ụmụ mmadụ ndị nwere ikike n'agbanyeghị ya e nwere ikike Jehova nyere ndị nne na nna ndị ọchịchị na ndị okenye ọ bụrụ na anyị erubere ha isi anyị na-erubere Jehova isi ka anyị lee otu anyị nwere ike isi rubere ụmụ mmadụ Jehova nyere ikike isi ọ bụ eziokwu na mgbe ụfọdụ o nwere ike isiri anyị ike ịnabata ihe ha kwuru nakwa ime ya eme na-erubere nne na nna gị isi paragrafụ nke anọ ajụjụ gịnị mere ọtụtụ ụmụaka ji enupụrụ ndị mụrụ ha isi ndị gbara ndị na-eto eto gburugburu bụ ndị na-enupụrụ ndị mụrụ ha isi Timoti nke abụọ isi atọ amaokwu mbụ na nke abụọ gịnị mere ọtụtụ n'ime ha ji enupụ isi ụfọdụ nwere ike ị na-eche na nne na nna ha bụ ndị ihu abụọ ya bụ na ha anaghị eme ihe ha na-agwa ha nwa bụ ụmụ ha ka ha mee ụfọdụ na-ewere ndụmọdụ nne na nna ha ka ihe oge ya gaferela ihe na-agaghị ekwe omume ma ọ bụkwa na ihe na-anaghị ekwe ha megharịa ahụ ọ bụrụ na ị bụ onye na-eto eto o nwere mgbe ọ na-adị gị otu ahụ ọ na-esiri ụfọdụ ndị ike ime ihe Jehova kwuru nke bụ na-eruberenụ ndị mụrụ na isi otu dị onye nwe anyị mma n'ihi na ọ bụ ihe Chineke chọrọ ndị Efesọs isi isi amaokwu mbụ olee ihe ga-enyere gị aka irube isi n'iwu a paragrafụ nke ise ajụjụ gịnị mere otu Jizọs si rubere nne na nna ya isi ji pụọ iche dị ka edere na Luk isi abụọ amaokwu iri anọ na isii ruo iri ise na abụọ ị nwere ike ịmụta irube isi n'aka onye kacha erube isi ya bụ Jizọs jizọs bụ mmadụ zuru oke nne na nna ya na-ezughị oke ma ọ sọpụrụ nne na nna ya ma mgbe ha mejọrọ ihe ma mgbe ha ghọtahiere ya n'oge ụfọdụ ka anyị legodo ihe mere mgbe jizọs dị afọ iri na abụọ Luk isi abụọ amaokwu iri anọ na isii ruo iri ise na abụọ sịrị mgbe ụbọchị atọ gachara ha chọtara ya n'ụlọ nsọ ebe ya na ndị nkụzi nọ ya nọrọ ọdụ na-ege ha ntị na-ajụkwa ha ajụjụ ma otu o si aghọta ihe na ihe ọ na-aza ha juru ndị niile na-ege ya ntị anya mgbe nne na nna ya hụrụ ya o juru ha anya nne ya wee sị ya nwa m a na n'ihe a anyị mere anyị gịnị mụ na nna gị chi obi n'aka na-achọgharị gị kemgbe ma ọ sịrị ha gịnị mere unu ji na-achọgharị m ọ bụ na unu amaghị na m ga-anọ n'ụlọ nna m ma ha aghọtaghị ihe ahụ ọ gwara ha o wee soro ha gbadaa ma laghachi Nazaret ọ nọkwa na-edo onwe ya n'okpuru ha nne ya bukwara okwu a niile n'obi jizọs nọkwa na-eto na-enwekwu amamihe ihe ya nọkwa na-amasị ma chineke ma ndị mmadụ nne na nna ya hapụrụ ya na Jerusalem o doro anya na ọ bụ ọrụ Josef na Mary ịhụ na ụmụ ha niile so ha laghachi mgbe emechara ememme ahụ mgbe Josef na Mary mechara hụ Jizọs Mary tara Jizọs ụta maka nsogbu ọ kpatara ha Jizọs gara ekwu na ihe a ha mere adịghị mma kama ime otu ahụ ọ zaghachiri nne na nna ya otu gosiri na ọ na-asọpụrụ ha ma Josef na Mary aghọtaghị ihe ahụ ọ gwara ha n'agbanyeghị ya Jizọs nọkwa na-edo onwe ya n'okpuru ha paragrafụ nke isii na nke asaa ajụjụ olee ihe ga-enyere ndị na-eto eto aka irubere nne na nna ha isi ndị na-eto eto enwere mgbe ọ na-esiri unu ike irubere nne na nna unu esi ma ha mejọọ ihe ma ọ bụkwanụ ma ha aghọtaghị unu gịnị ga-enyere unu aka nke mbụ chee otu obi na-adị Jehova Baịbụl kwuru na ọ bụrụ na irubere nne na nna gị isi ọ na-amasị onye nwe anyị ndị Kọlọsi isi atọ amaokwu iri abụọ Jehova ma mgbe ndị nne na nna unu na-aghọtachaghị unu ma ọ bụkwanụ mgbe ha mere iwu ga-esiri unu ike idebe ma ọ bụrụ na unu erubere ha isi n'agbanyeghị ya unu na-eme Jehova obi ụtọ nke abụọ chee gbasara otu obi ga-adị nne na nna gị ọ bụrụ na irubere ha isi obi ga-adị ha ụtọ ha tụkwasịkwuo oge obi o nwekwara ike ime ka gị na ha dịkwuo na mma otu nwanna si Belgium aha ya bụ Alexandra sịrị mgbe m malitere irubere nne na nna m isi karịa otu m na-emebu mụ na ha dịwakwuru na mma anyị a na-enwekwa obi ụtọ nke atọ chee otu irubere nne na nna gị isi ga-esi abara gị uru n'ọdịnihu otu nwanna bi na Brazil aha ya bụ Polo sịrị ịmụta irubere nne na nna m isi enyerela m aka irubere Jehova na ndị ọzọ nwere ikike isi okwu Chineke gwara anyị otu ihe gbara ọkpụrụkpụ mere anyị ga-eji na-erubere nne na nna anyị isi ọ sịrị ka ihe wee gaziere gị gị adịkwa ogologo ndụ n'ụwa ndị Efesọs isi isi amaokwu abụọ na nke atọ paragrafụ nke asatọ ajụjụ gịnị mere ọtụtụ ndị na-eto eto ji kpebie irubere nne na nna ha isi ọtụtụ ndị na-eto eto ahụ n'uru ọ na-abara ha ma ha rube isi e nwere otu nwanna nwaanyị sikwa Brazil aha ya bụ Luiza o siburu ya ike ịghọta ihe mere nne na nna ya ekweghị ya nwee ekwentị n'oge ahụ a sị ka ekwuwe ọtụtụ ndị ọgbọ ya nwere ekwentị ma o mechara ghọta na nne na nna ya na-echebe ya ugbu a o kwuru na ọ bụrụ na ya erubere nne na nna ya isi ọ bụghị agbụ ka ha na-eke ya n'ihi na ndụmọdụ ha na-enye ya bụ ihe dị ya mkpa ọ ka na-esiri otu nwa agbọghọ si Amerịka aha ya bụ Elizabeth ike mgbe ụfọdụ irubere nne na nna ya isi ọ sịrị ọ bụrụ na m aghọtacha ihe mere nne na nna m ji tie otu iwu m na-echeta oge iwu ndị ha nyere n'oge ndị gara aga chebere m Monica onye bi na Amerịka kwuru na ihe na-aka agara ya nke ọma mgbe o rubere nne na nna ya isi karịa mgbe o nupụrụ ha isi na-erubere ndị ọchịchị isi paragrafụ nke itoolu ajụjụ olee otu idebe iwu na-adị ọtụtụ ndị ọtụtụ ndị kwetara na ekwesịrị inwe ndị ọchịchị nakwa na ekwesịrị ị na-erubere ụfọdụ n'ime iwu ndị ọchịchị nyere isi ndị Rom isi iri na atamokwu mbụ ma ọ na-esikwara otu ndị ahụ ike irubere ndị ọchịchị isi ma ọ bụrụ na iwu ahụ adịghị ha mma ma ọ bụ na ha chere na ozi ya ezi dịka ihe atụ chegodi banyere ịtụ ụtụ isi ọtụtụ ndị nọ n'otu obodo dị na yurope kwetara na ọ dị mma ka mmadụ ghara ịtụ ụtụ isi ma o chee na ụtụ isi ahụ adịghị mma ọ bụ ya mere na ụmụ amaala obodo ahụ anaghị akwụ ụtụ isi niile ndị ọchịchị kwuru ka ha kwụọ paragrafụ nke iri ajụjụ olee ihe mere anyị ji erube isi n'iwu ọ bụrụgodị na ọ dịghị anyị mma Baịbụl kwuru na ọchịchị ụmụ mmadụ na-akpata ahụhụ na ọ dị n'aka ekwensu nakwa na a ga-ebibi ya n'oge na-adịghị anya ọ gwakwara anyị na onye ọ bụla na-emegide ndị ọchịchị na-agba ihe Chineke haziri ụkwụ ka ọ dị ugbu a jehova kwere ka ndị ọchịchị na-achị ka ihe ụfọdụ nwee ike ị na-aga otu o kwesịrị ọ na-atụkwa anya ka anyị na-erubere ha isi n'ihi ya anyị kwesịrị ị na-enye mmadụ niile ihe ruru ha ya bụ ma ịtụ ụtụ isi ma ịsọpụrụ ha ma irubere ha isi ndị Rom isi iri na ata ma okwu mbụ ruo asaa anyị nwere ike iwere iwu ụfọdụ ha nyere ka ihe na-akpata nsogbu ihe na-adịghị mma ma ọ bụ ihe siri ike ndebe ma anyị na-erubere Jehova isi jehova gwakwara anyị ka anyị na-erubere ndị ọchịchị isi ma ọ bụrụ na ihe a gwara anyị mee abụghị imebi iwu chineke paragrafụ nke iri na otu na nke iri na abụọ ajụjụ dịka e kwuru na Luk isi abụọ ma okwu mbụrụ isi olee ihe Josef na Mary mere iji rubere iwu na-adịghịrị ha mfe isi oleekwa uru ọ bara ha anyị ga-amụta ihe n'aka Josef na Mary, ha rubere ndị ọchịchị isi ma mgbe o siri ha ike Luk isi abụọ amaokwu mbụrụ isi sịrị n'oge ahụ Siza Ọgọstọs kwuru ka edeba aha mmadụ niile bi n'ụwa n'akwụkwọ nke a bụ nke mbụ edebara aha ndị mmadụ n'akwụkwọ ọ bụkwa mgbe Kwirinius bụ gọvanọ ya onye ọ bụla wee gaa n'obodo ya ka edeba aha ya n'akwụkwọ n'ihi ya Josef si na Nazaret dị na Galili gawa obodo David a na-akpọ Betlehem nke dị na Judia n'ihi na o si n'ezinụlọ David ọ gara ka edeba aha ya na Meri nwunye ya n'akwụkwọ n'oge a Meri dị ime ọmụmụ ka ha nọ ebe ahụ oge ọ ga-eji mụọ nwa ruru mgbe ọ fọrọ obere ka Meri mụọ nwa ndị ọchịchị gwara ya na Josef ka ha mee ihe siri ike eze ukwu Ọgọstọs nyere iwu na ndị niile nọ n'ebe ndị Rom na-achị ga-aga n'obodo ha ka edeba aha ha n'akwụkwọ Josef na Meri gara Betlehem bụ ebe dị ihe dị ka otu narị kilomita na iri ise ebe ahụ bụkwa ugwu ugwu njem ahụ agaghị adịrị ha mfe ọ ga-akacha esiri Meri ike o nwere ike bụ na Meri na Josef nọ na-echegbu onwe ha gbasara ihe njem ahụ nwere ike ime Meri na nwa obu n'afọ gịnị ka ha ga-eme ma imeme Meri n'ụzọ onye obu n'afọ bụ onye ga-emecha bụrụ Mesaya ihe ndị a ha kwesịrị ime ka ha ghara irubere ndị ọchịchị isi Josef na Meri ekweghị ka nke ọ bụla n'ime ihe ndị ahụ mee ka ha ghara irubere ndị ọchịchị isi Jehova gọziri ha maka na ha rubere isi Meri rutere na Betlehem n'udo mụọ nwa nwoke gbasiri ike ihe a o mere nyekwara aka mezuo otu amụma dị na Baịbụl foto ndị eji kọwaa paragrafụ nke iri ruo iri na abụọ nke mbụ ebe Meri na ọdụ n'elu jakị Josef eduru ha na-abanye Betlehem nke abụọ ebe otu nwanna na-eli ihe na-egosi otu ụgbọala ya na-agbaru n'ọsọ mgbe o rutere n'ebe e kwuru otu mmadụ na-agaghị agbafe nke dị n'okpuru ya ebe otu nwanna na-edejupụta akwụkwọ ụtụ isi nke ikpeazụ ebe otu nwanna nwaanyị yi ihe eji ekpuchi ime gharakwa ịnọ nọọsụ ya na ya na-ekwurịta okwu nso n'ụlọ ọgwụ ihe edere na foto ahụ sịrị gịnị ka anyị na-amụta gbasara irube isi n'aka Josef na Mary paragrafụ nke iri na atọ ajụjụ olee uru nrube isi anyị nwere ike ịbara ụmụnna anyị ọ bụrụ na anyị erubere ndị ọchịchị isi ọ na-abara anyị na ndị ọzọ uru olee otu ọ bụ otu ihe bụ na anaghị ata anyị ahụhụ ha na-ata ndị na-ekweghị erubere iwu ahụ isi ọ bụrụ na onye ọ bụla n'ime anyị a na-erubere ndị ọchịchị isi o nwere ike ime ka ndị ọchịchị na-ele ndị ama Jehova anya ọma dịka ihe atụ ọtụtụ afọ gara aga na Naijiria, ndị amị batara n'ụlọ nzukọ alaeze n'oge a na-enwe ọmụmụ ihe na-achọ ndị na-eme ngagharị iwe n'ihi na ha achọghị ịkwụ ụtụ isi ma onye isi ha gwara ha ka ha hapụ ndị ama Jehova ọ sịrị ha ndị ama Jehova na-akwụ ụtụ isi ha n'oge ọ bụla irubere isi n'iwu ndị ọchịchị ị nwere ike iso mee ka a na-ele ndị ama Jehova anya ọma ihe a nwere ike ichebe ndị ama Jehova ibe gị n'ọdịnihu paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe nyere otu nwanna nwaanyị aka iji obi ya niile na-erubere ndị ọchịchị isi ma ọ bụghị mgbe niile ka ọ ga-adịrị anyị mfe irubere ndị ọchịchị isi otu nwanna nwaanyị bi na Amerịka aha ya bụ joana sịrị o siri m ezigbo ike irubere ndị ọchịchị isi n'ihi na ha mesiri ụfọdụ ndị ezinụlọ m ike ma joana gbalịsiri ike ka ọ gbanwee otu o si eche echiche ihe mbụ o mere bụ na ọ kwụsịrị ịgụ akụkọ a na-akọsa n'ịntanetị nke na-ekwutọ ndị ọchịchị ihe nke abụọ mere bụ ikpe ekpere rịọ Jehova ka o nyere ya aka ịtụkwasị ya obi kama iche na ihe ga-eme ka ihe ka mma bụ ma agbanwee ọchịchị ihe nke atọ mere bụ ịgụ akwụkwọ anyị na-ekwu gbasara ịdị iche n'ụwa ugbu a Joanna kwuru na irubere ndị ọchịchị isi na ịkwanyere ha ùgwù emeela ka obi na-eru ya ala meekwa ka ihe ọ nwere na-eju ya afọ na-erubere nzukọ Jehova isi paragrafụ nke iri na ise ajụjụ gịnị mere o nwere ike iji esiri anyị ike irube isi na ntụziaka nzukọ Jehova nyere anyị Jehova gwara anyị ka anyị na-erubere ndị na-eduzi anyị n'ọgbakọ isi ndị Hibru isi iri na atọ iri na asaa ọ bụ eziokwu na onye ndu anyị bụ Jizọs zuru oke ndị ọ na-eji eduzi anyị n'ụwa ebe a ezughị oke o nwere ike ị na-esiri anyị ike irubere ha isi karịchaa ma ọ bụrụ na ha agwa anyị mee ihe anyị na-achọghị ime o nwere mgbe o siri Pita onye ozi ike irube isi mgbe otu mmụọ ozi gwara ya ka o rie ụmụ anụmanụ iwu Mosis kwuru na ha adịghị ọcha ọ jụrụ iri ha ọ bụghị naanị otu ugboro kama ugboro atọ n'ihi gịnị ọ bụ n'ihi na ihe ahụ a gwara ya ma e yichara ihe na-enweghị isi ihe a mmụọ ozi a gwara ya mee dị iche na ihe ọma bụ ọ bụrụ na o siri Pita ike irubere mmụọ ozi zuru oke isi o doro anya na ọ gaghị adịrị anyị mfe mgbe niile irubere ụmụ mmadụ na-ezughị oke isi paragrafụ nke iri na isii ajụjụ ọ bụ eziokwu na Pọl nwere ike ile ntụziaka e nyere ya anya ka ihe na-enweghị isi gịnị ka o mere Pọl onye ozi na-eji obi ya niile erube isi ma mgbe a gwara ya mee ihe nwere ike ịdị ya ka ihe na-enweghị isi ndị kraịst bụ ndị juu nụrụ asịrị a gbara gbasara pọl a na-ekwu na ọ na-ekwusara ndị mmadụ ka ha ghara ime ihe iwu mosis kwuru na-eledakwa iwu mosis anya ọrụ ndị ozi isi iri abụọ na otu amaokwu iri abụọ na otu ndị okenye nọ na Jerusalem gwara Pọl ka ọ kpọrọ ụmụ nwoke anọ gaa n'ụlọ nsọ mee onwe ya ka ọ dị ọcha iji gosi na ọ na-edebe iwu mosis ma Pọl mana ndị Kraịst anaghị edebe iwu mosis enweghịkwa ihe ọjọọ mere n'agbanyeghị ya Pọl rubere isi ozugbo n'echi ya Pọl kpọrọ ụmụ nwoke ndị ahụ gawa ya na ha asacha onwe ha otu iwu kwuru ọrụ ndị ozi isi iri abụọ na otu amaokwu iri abụọ na atọ na iri abụọ na anọ nakwa iri abụọ na isii sịrị n'ihi ya mee ihe anyị na-agwa gị anyị nwere ụmụ nwoke anọ ndị chọrọ imezu mkpa ha kwere Chineke kpọrọ ụmụ nwoke ndị a gaa ka gị na ha sachaa onwe unu otu iwu kwuru kwụọkwa ụgwọ ihe niile ọ ga-efu ha ka e wee kpụọ ha isi onye ọ bụla ga-esikwa otu a mara na ihe ahụ ndị mmadụ na-akọ banyere gị abụghị eziokwu kama na ị na-eme ihe kwesịrị ekwesị na-edebekwa iwu Mozis n'echi ya Pọl kpọrọ ụmụ nwoke ndị ahụ gawa ya na ha asachaa onwe ha otu iwu kwuru o wee banye n'ụlọ nsọ iji mee ka a mara mgbe abalị asaa ha ga-eji sachaa onwe ha otu iwu kwuru ga-agwụ ka onye nchụàja wee chụọ àjà maka onye nke ọ bụla n'ime ha n'ụbọchị ahụ ihe a Pọl mere mere ka ụmụnna dịrị n'otu paragrafụ nke iri na asaa ajụjụ gịnị ka ị mụtara n'ihe nwanna nwaanyị Stefani kọrọ e nwere otu nwanna nwaanyị aha ya bụ Stefani o siri ya ike irube isi na ntụziaka alaka ụlọ ọrụ nyere n'obodo ya obi dị ya na di ya ụtọ na ha na-eje ozi na igwe na-eji asụsụ mba ọzọ amụ ihe ma alaka ụlọ ọrụ mechiri igwe ahụ ezigazie ya na di ya n'ọgbakọ na-eji asụsụ obodo ha amụ ihe nwanna nwaanyị Stefani sịrị ezigbo iwe were m ị kwetaghị na mkpa karịrị na ọgbakọ na-eji asụsụ obodo anyị amụ ihe n'agbanyeghị ya ọ nabatara ntụziaka ọhụrụ a ọ sịrị ka oge na-aga m bịara hụ na mkpebi a ha mere dabara adaba anyị aghọrọla ụfọdụ ụmụaka naanị ha bụ ndị ama Jehova na ezinụlọ ha nne na nna nwanna nwaanyị m na-amụrụ ihe ugbu a bụ onye kwụsịburu ịga ozi ọma ugbu a m na enwekwu oge m na-eji amụ ihe n'onwe m ọ sịkwara akọ na uche m anaghị enye m nsogbu n'ihi na m ma na m gbalịrị ike m niile irube isi paragrafụ nke iri na asatọ ajụjụ olee otu irube isi si abara anyị uru anyị nwere ike ịmụta irube isi Jizọs si na nhụ ọ tara mụta irube isi ndị Hibru isi ise amaokwu asatọ dịkwa ka Jizọs anyị na-amụta irube isi ma ihe si ezigbo ike dịka ihe atụ n'oge ọrịa coronavirus malitere ọhụrụ a gwara anyị ka anyị kwụsị ị na-ezukọ n'ụlọ nzukọ alaeze anyị amụ ihe nakwa ka anyị kwụsị ịga ozi ụlọ n'ụlọ o siri gị ike irube isi ma otu isi rube isi chebere gị mee ka gị na ụmụnna gị dịrị n'otu meekwa Jehova obi ụtọ anyị niile ejikerela ugbu a irube isi na ntụziaka ọ bụla a ga-enye anyị n'oge oke mkpagbu o nwere ike ime ka anyị dị ndụ paragrafụ nke iri na itoolu ajụjụ olee ihe mere iji chọọ ị na-erube isi anyị amụtala na irube isi na-eweta ọtụtụ ngọzi ma ihe mere anyị ji ekpebi irubere Jehova isi bụ na anyị hụrụ ya n'anya chọọkwa ime ihe dị ya mma anyị agaghị akwụli Jehova ụgwọ ihe niile o mere anyị ma anyị nwere ike irubere ya na ndị o nyere ikike isi ọ bụrụ na anyị erube isi ọ na-egosi na anyị ma ihe ndị ma ihe na-eme Jehova obi ụtọ gịnị ka ị ga-aza olee ihe mere ụmụaka kwesịrị iji na-erubere ndị mụrụ ha isi Olee ihe mere ndị Kraịst kwesịrị iji na-erubere ndị ọchịchị isi? Gịnị mere anyị kwesịrị iji na-erube isi na ntụziaka si na nzọkọ Jehova? Abụ nke iri asatọ na itoolu. Gee ntị, rube isi ka a gọzie gị. Isiokwu agwụla.